izuọkụ mụrụ nwa chiri nke ọ chiri ya zara igbo na-ekene m ụlọ dị m nke ibido ụtụtụ wee kpabazigo maka na onye onye na agbakwa na ha achụ oke ọmụ ofefe perikom atatụrụ na ngada nna mbụba ji ike na ogbu onye ọmụ ọgụ ebubo oke ekwe m sị ka nkọrọ ndị amaghị amịghajiri obodo anyị ekwu omekome na ha ga-asachagwobe anyị isi nwanne na nwanne kụkọsị ọnụ jide obodo ga tọkọ were ụmụ mmadụ na-akpa ego were aha chukwu oke abịa mana egwu wayo nsị na aga ekwe mkpọrọkọ ọnụ ndị be anyị na nna m gwara m na agbachigbo ihe ọjọọ n'oge ihe ọjọọ bụ ahụ ọwụrụ omenala ọ na nkata m na nna nọ na-abaka nna wee mara na agba onye isi nkịta nọ na ahụ ụzọ onye isi agụrụcha anụ dị n'ofe ọha ji eri nri nji buru ekwe mpụtawa iro ọkwa ọjapụrụ atọba ihe na-ekwu eziokwu ọ na-eme aratọwa ụtọ gụba ndị isi dị mma yipụ akwa akwụna akwụna nyewe ego ụmụ agbọghọ ebido gbawa ọtọ ọkwa ya ka ọma bidoro nyewe ego ọtụtụ ndị mmadụ jee buru baịbụl kwuwe okwu chukwu ha bịa mahụ chukwu chukwu abịa ma ha nsị ka m kwụ na kamgbe e hụchara ike ha ụdị ọchị n'elu na ihe ha na-ete agbana m ndị awụ ikwu ikwu iyi akwa nduru ndị awụ ude na ha na-eri ozu na-eri àjà mana ha bukwe baịbụl n'aka ndị ha na ha na-emekọ ihe hikwa asaa n'anya ute ọkwa oziọma bụ ọgbụgbọ oku chineke ọrụ ọmawa onye amarachukwu ka ndị amụma na ndị pastọ ga-ama ịga jụrụ obodo anyị chọọ ike na ikikere ji egbu ama wee jewe na nke oke dibịa ọtụtụ e werekwe nkịta tụcha anya ka ha hụwa ụzọ na mmụọ were ebunekwa aka ka ha na-ede ude na mmadụ ọtụtụ n'ime ha riere ogbu ma rie otu ọjọọ dị iche iche ha ganatazie achọ ka akpọ ha powerful man of God were anyị na-ebu amasị were anyị na-ene n'ọgwụ nsị tụfịa akwa na ndị agha uru rukwe na nke a na m ekweghị hope na gị ga-emu ntị pastọ bishọp kadinal evangelist ndị oziọma niile na unu ga-enu ntị o unu zi oziọma dịka chukwu oke abịama nwa oziọma si wee chọọ ka ezie ya ndị a na-akụnye sakarin na nkwụ na ngwa ha ka o wetọkarịa nke ibe ha unu ọmakọta sakarin na-asa afọ ndụrụ gwara ikwikwii na ome mma na mmakwa na ome njọ na njọ kwa nọ sị na ihe ọnụ emetere na ọ ya eji isi ewe buru ya bụ eziokwu e, ekpere na-abụ ka ndị nsọ ji wee kwatụ mgbidi Jeriko ndị amụma gharameghe wee sị na nsị ka ha ya eji wee kwa nke ha n'ọgba ha na-ebugharị akpa nnu na-ebugharị olive oyi na-ebugharị batuse ndị oyi njem Michael oyi na akụrụngwa ndị ọzọ onye ka a na owu. ha were abalị nye ha were ụtụtụ bọọ ebu nwanne m nwanna iro na-asị a na-amụba n'ezinụlọ ihe a na-ebe ekwe mmadụ na-eme ya mmadụ ndị a na-eze pray in the name of God so so powerful man of God, God so pastor. enweghị m ebe ndị asị bute ike a sị ka m gwunu na unu mepee anya ka unu hụ na ihe a na-efegharị ahụhụ ndụrụ nke igwe n'ọyikwa ikwu ị na-eze i udere na-agagharị ndị be anyị ga-enu ntị ihe a na-ebe n'ụka ahụhụ atụrụ nke chukwu ihe awụ mbiamaala na-aga oyi amụma na ọ m mịga juru na ya ihe a na-arịgharị ahụ arịrị na-agwọ ka ọwụ onye ọbụla hikwe aka n'anya wee na-eje agara m seminarị akwụkwọ nsọ gwara m na ọnwụ ebe onye na-ekpe ụka nsogbu n'obi o ji ekpe ya maka na ụka adịghị n'enigwe na ọnwụ ya niile kwuru nna m nna m ga-eketa na eze enigwe nsị ndebe anyị unu kwụwa aka ọtọ kpewere chukwu si hapụ kene ụka mma na ụka ekpere na ihe ha bụ akarị okike gụbịa ka ime ndị anyị ihe mere Sọl o ji wụrụ Pọl maka na ọkụ ereghị nwata ọ naghị ekweta na mmiri ọkụ dị abụọ nsị gị onye agha nke Izrel nkụrụ ezinụlọ ha tiri ọgba aghara gị weta udo i were eziokwu na ụka na ọgba wee chọọ ọnụ ndị mmụọ gha mma ka ha dị ka ha chere anyị nna ahịa ọgụ okike na ka o si dị m n'obi na ọkwa ịrụ ka ndị asị na-ebu amasị na ha na-agwọ ya dị iche iche ọbịa enweghị ha na-agwọ nsị gị were ọya wee wuo ọnụ ha ahụ maka na osisi achọ asụ nwata n'ọchị ike ọ naghị ekweta n'ọchị ike wa onye ọkụ ọjọọ na-agwa m okwu n'iwe dị m na nke ikpeazụ onye nwe ụwa na gụbịa ka ị bịa mee gịnị ọrụ bụ ndị ike na anwụrụ ka ọha obodo ma nna eze udene ka ha wụ biko chukwu okike na nke a ka nna ayọgụ wuda oke dibia gbaa ya egbe ya Your ya bụ ụzọ dawo ya wikwikwii